ka anyị keleenụ Chineke ọ bụ ya bụ onye kere anyị ọ hụrụ anyị n'anya ọ bụ naanị ya kwesịrị ka anyị kpọọ isi ala nye ọ bụ naanị ya bụ ezi Chineke ọ bụ naanị ya kwesịrị ka anyị tụgharị uche banyere ya ụjọ dị anyị n'obi n'ihi na anyị abụghị nke ya ọ na-ekpuchite ndị niile na-akpọ isi ala nye ya anyị nwere ihe nwute n'ihi na anyị adịghị abịakute ya ka onye anyị nkasi obi ọ bụrụ na anyị ahụ ya n'anya wee na-ege ntị n'olu ya ọ ga-enyere anyị aka mgbe anyị nọ na mkpa Chineke dị ukwuu karịa ihe niile o nyere Jizọs ka o wee buru ahụ nke mmehie anyị o mere nke a n'ihi na ọ hụrụ anyị n'anya ọ pụrụ iwepụ mmehie n'obi gị wee mee ka ị dị ọcha ọ ga-eji ọṅụ mejuo obi gị ọ ga-anọnyekwara gị mgbe niile E wezụga ya anyị apụghị ime ihe ọbụla ọ bụ naanị ya nwere ike inye anyị mmeri ka anyị were obi anyị niile kelee ya unu tonu chineke onye gburu dike n'agha o meriwo ndị iro ya n'agha unu tonu chineke onye gburu dike n'agha o meriwo ndị iro ya n'agha ee ee o meriwo ee o meriwo ee o meriwo ndị unu Chineke onye gburu dike n'agha o meriwo ndị iro ya n'agha unu Chineke onye gburu dike n'agha o meriwo ndị iro ya n'agha ee ee o ee o meriwo ee o meriwo ndị iro ya n'agha ọ dị ihe anyị ga-emere onye nwe anyị site n'obi anyị niile mmehie emebiwe anyị obi anyị riri unyi n'ihi mmehie anyị ọbụna ọlụ niile anyị dị ka nkekere akwa n'anya Chineke gịnị ka anyị pụrụ imere onye nwe anyị anyị ga-anara nzọpụta nke o nyere anyị anyị nwere ike ịkpọkwu aha onye nwe anyị anyị pụrụ isi n'ụzọ nke mmehie pụta kwere na onye nwe anyị Jizọs onye nzọpụta mgbe ahụ ka ọlụ anyị ga-esi n'obi dị ọcha pụta Otuto anyị ga-esi n'egbere ọnụ dị ọcha pụta anyị ga-eso ya n'ezie anyị ga-ekele ya n'ihi na ọ sachawo anyị anyị ga-akọrọ mmadụ niile ihe banyere ịdị ukwuu ya ndị ikom na ụmụ ndị inyom na ụmụntakịrị ka anyị nu Chineke ndị ozizi ụmụ akwụkwọ ndị ode akwụkwọ ndị ọlụ ubi mmadụ niile ka anyị nye Jizọs ọkpara Chineke otito ndị ọgaranya ndị ogbenye mmadụ niile ka ihe nụ Chineke onye kere ụwa niile otito ọ bụ naanị ya pụrụ ịzọpụta anyị ụmụnna m ka anyị rilata isi anyị wee kpọọ isi ala nye Jizọs onye nzọpụta anyị